hai ejekata m afụbeghị m udidi na nwunye na asị ụda asịa ndị anụnwa abụlaị mohammed ụmụnne ha nwaanyị na-asị die na-asị kelu ndị ị ga-ekwetezi na-ekwu eziokwu n'ime ife anụnwa biko ife onyonyo anụnwa amara m ihe mmekwu na ya kama na otu ihe mmekwu na ya bụ dịka nwaanyị ịbụ ị nwere ikike ije gbanwee afa ụlọ di gị ma ụlọ ọrụ di gị tizie n'afa gị ọ dịkwanụ mma ụfọdụ ife a bụ ife a ga-adọ naanị ikpe hmm? mana nke arụwa asị dị ndị a n'ọnụ ebe ị e ga-esi wee tinye ọnụ n'ikpezi <laughs> ikpe anụnwa gaa na ife onyonyo ahụ na gwa m ebumnobi n'ebe a na-edepụta ebumnobi lekwe ihe na-esi ọjọọ na ije kọt ka ipruvụzie etirom ihe ife na ọya nwa tinye na akwụkwọ kọt mm. because i don't like rubbish ibi ebe a nwa chọọ iklemu innocent ọka na-eme anya ọ ka mma na ikwuru yes etiri m ya mana mee ihe kọsụrụ ya e e so e, ọ bịa nọ asị onye ala ọ bụ brọshịrị anaghị jide gị n'ọnụ imasamkwa isi mmansa wo mu isi so it's better for you na ihu opportunity ka anyị kpaa ihe a and the throughout the period ọ nọ n'ụlọ ọgwụ how many times did you go there? three times. ị kwụrụ ụgwọ hospital? ha mere m ala ahụ. how many times ka ọ bịa nete gị n'ụlọ ọgwụ? in the evening dada rush to the hospital in the evening ebe a kpọrọ ya ebe e, e, e, mọnị ka eji wee kpọọ ya then even mgbe a kpọrọ ya ebe ụzọ kpọọ ya bifo akpọọ my children si Abakaliki deni orumụwa na hour o ji n'esi maka ọsọ gara iwe onwere onye ọka ya bụ ebe fọ ọ zụrụtara anya mechie bifo gị ke asị na na-azụ nke atọpụ anaghị asọ onye nọ ma na mmadụ ga wee anyị agara ama chọrọ ife ọlaba since then nothing even so many people ọ na-agba ọsọ na that is not na ọ chọrọ bịanụ maazị ti abakaliki orumụwa na awa ojisi na hospital bụ maazị abakaliki wee bịa ma children wee and ọ na-ekwu n'otiri ọmị ọ bụrụ ofu ụlọ ụmụ nọ house anyị na-anọrọ nwa ụlọ bidoro na first August na-akụme and ejiri rekọd ha niile bikos na bịaruzie to destent ngwa mmadụ ọsị na metiri oyi so m n'ụlọ ụlọ evriday ọ anyị na-agbachizo mgbe anyị ọrụ ọbata na-akpa anyị onwe anyị ụzọ si na na mmiri na anyị ebe ebe anyị anọrọ ebe anyị niile for two weeks ka e then my sister still remember na anyị pụba na anyị pụba na o tie na ngwa ha then ihe m na-emezi that period bụ enyi taa o jere batazie anyị ebe ụzọ oyi ntinye fon na rekọd i have the hope ụfọdụ ka ọ yere nyecha ọma nti mba ụfọdụ ka otie but i have all of them i recorded every ọgbata oh, ha nata i will record it not less than five times because o tere ịnwa the worst ndị m ihe o tere on first august ịpụta isi that o nweghị ihe mere mpụtụbezie etu ya o isi ma o ji wee tọdụ gị na akpịrị you know oh, so why would you just deny him to to the word of violence. aside from game with a video like five times consecutive times ọ bịa tie me. ihe ee ọ na mana the moment ọ ga-abata ntinye fon m na rekọd ntinye fon na rekọd. because he dey afraid of. yes yes ma everything mere that day ma mbọsi o tiri me. ihe merụọ ma nwa m na-aba akwa maka ọ bụ ụzọ kwọọ first first august ihe ọ my daughter mother day ihe ọ for two days ekwunite m ọkụ then ọ bịakwa two days ifre he will deny it to the extent that no one prayer ga-ebido na-ajụ edekwacho ihe ifre so because of that and the people tend to believe him so because of that m na-ekwuzi no even my son nke ikpeazụ ọ sị my son metụrụ n'aka chacha my son this is confusion he said no God because that has been the system I sent those things that was how my son got to believe it throughout August me na one akumi anytime I was kept on inside the house I would put my phone on record So me that they call me, he get the record you Then many matter how much come here that, he get the record you Commissioner. Even if not here, I say, And the here, all no 15 years. I of, because of the law. Oh, because a let Because of the law, we will never My wife, I go as in school, right from Wayeti to higher institution, maybe school. ule registara ebete n'aha mana ya ọya dị ihe a ya ma prọpet mụnwa maneja ọ gara registara ya ọga si esi wich apụ ya acknowledgement wich apụ mụnwa ma wepụ aha m totali mmepe zọn kọmplen ọrọ mmadụ mmepe ọnụ bụ elo Madam, can you listen to me? organize the team. Oga Chineke dey dey go he dey like deny evidence still dey against you. Ayé ẹ̀jẹ̀ pápọ̀ ní ìwà dùrọ̀ ìwà dùrọ̀ tí wọ́n ti yẹn yẹn fúnra ti yẹn ọ̀rẹ́ bí o tà mẹ̀tí wúlé ẹ̀ ọ̀rẹ́ mẹ̀tí wúlé ẹ̀ ha no n yà tẹ̀kù tru dẹ̀kọ̀ yẹn lè fi ní hàn àzọ ní hàn tún ibẹ̀ lọ́kọ̀ mẹ̀tí wọ́n bẹ̀rẹ̀ láti fọ́ ní hàn àzọ. ọ̀rẹ́ mi ò ní sọ̀rọ̀ nǹkan tó jẹ́ mẹ́tẹ̀ẹ̀rẹ̀ máa ń hàn fúnra wọn tó rẹ̀ dàda bẹ̀rẹ̀ commission. Get, get one, one at a time. What in order to give me, the person dey dey money for You ah, the property for my property go in the shop property. Property go dey dey. Look at my house. Wọ́n lọ jọ̀rọ̀ tọ́kọ̀ ọ̀kúlẹ̀ mọ́ yà. Gbàgbé náà máa dìgbà tó máa tó tọ̀ ọ̀tọ̀ ẹ̀. Wọ́n kẹ́kọ̀ọ́ fifteen years. Ndé máa tó sọ. Seventeen years first. Your reaction sef go see me by marking man. You dey troublesome. A eh, no no normal man go talk to way. Ina mana okwu gị kịta ị na-ekwukarịzi nwaanyị. The woman dey come. ị na-eti nwunye gị ife ka m kwụcha ị na-eti ha ife ada chọrọ m ịgwa gị na eni kọmplen nke na itiri ife m na-eji polisi kpụrụ gị andị mkpụrụ gị mma kpụpụ gị kọt ifilikwa na iji tu nwọchị ịchọkwa rapụrụ na mba steeti anyị achọrọ onye na-egburu anyị ọchụ ebe o nwere ihe kpatara iji eti ya adị na drọpụ gị okwu mpike ihe eji eti ife kama ị ga-ekweta na itiri ife

the school of Omosoya, and I don't mention it, the, the lunch, I don't mention it anywhere. If this That's is school of Omosoya. So this is the same oh, thing eh? he does. Although yes, I know the question again, school no about what she needs to. Zion, what's it in iwepụrụ afa di gị isi yes so ọ gị nwa the land. Yes, from who? Who made him Starting from boss, Egon boss 2.5 million year ago, or oil. I bought the second one, that is a eh, um, coaster, 3.4 million to school. I started with myself alone. See, upon I didn't hear eh, him, a gang. me mm. just know more very good, upon no year more to start that school. I would appreciate it ever since I got married. e ihe dị ha a statement of account etu m siri kwụ ụgwọ uh, na na Access International School egosi dị ana. ọgba dị lọya na nwa ya kedu ịma onwe ọkpụ ịma maka ihe a ịma maka statement of account ngwa ịma ihe mee kesi complicated from my, my house. Okwu na unu na-ekwugodu n'eziokwu ama n'otu esi enye aka. The truth of the whole thing na this school abụrị abụ ihe na-esere anyị. Ị na-agwa na o nwere ihe ọ na-etigbu gị ihe bifọ. Ọ na-etigbu gị ife bifọ. Suddenly he started beating you from August. Unu a na-enwetakwu ya. O bidoro from day one m lụrụ di. Isi m n'August. Mgbe m dọrọ rekọd, mgbe m dọrọ rekọd, ale fana y'o commission na i yɛrɛ y'o yɔrɔ ko ja kan ka se sɔnyɛ mɔna ha dɔrɔn an kun bɛ fana lɛ fɛn na bi go every every note i yɛrɛ ma to ja kan ka ka sɔrɔ ten tɛ. so anytime we go i get to eh, eh. twenty twenty ọ̀gá ẹ ọ̀gá ẹ twenty twenty ṣàlọ ẹ ṣàlọ ọ̀gá ọ̀gbẹ́ ìmọ̀ náà ọ̀gbọ́n yìí ń bìàrà ẹ̀ bá with sincerity amadu tó èsì ètìyẹ wọ́n mú bìàrà ẹ̀ with mindset kò ń yọ ọ̀gbọ́n àṣẹ bá Do you understand? Even everything in your action, it is very violent. Action Man, okay, we reason. Blanana, you know, Nana, you need your violence man. No, no, no. I'm and you're not a man. I'm not, please. And the uh, uh, trouble ada at you. And then we're calling the racket. Make trouble here and there. Okay. Um, and we evidence. itili nwunye gị ife eji m jizọs ayọ gị na-egekwa m ntị afta today itinwe ihe ọzọ ndị niile itili bụrụ ya enjoy it can you listen to me ị na-asị ọ ka you a liar even ụmụ gị kwetara eh, ha nọ ebe itili ihe eh, eh. ọwụrọ na-asị asị na-asị asị bụ nke ijidere ya n'elu oche na ofosu na-eti ọkpọ ọkpọchapụ nwa ha vidiyo ọkpọchapụ nwa ha vidiyo ọ bụrụ na ihe a na kọt ihe ihe atakwafụ ndị na-eti nwaanyị ya na-ata eji m jizọs wee yọ gị kịta zukwa n'ike nwoke nwere repentance madam gịnị nọ under the same roof i don't think nke mee ka mkpọ onye si m na ya aka na remota is a ya ịchọ ka m prosecute ya ma ọ prosecute ka o jesịla asị ya gaba ngwa kpọọnụ m ndị ihe na iwepụ ha na kọt ka o jee ebe ya ụmụ nwoke na-eti nwaanyị ihe ọ ebe ọ si ibi ya mgbe ekwere Níwọ̀n Kele onye ọ dị ka ọ na-asị asị n'ime mmadụ na-aba, ọ ma n'obi gị, ọ gbasara m ụzọ, daalụkwanụ.